Alada, why already am man? Okay. say if you be bastard, shall you be bastard? Yeah. up, not sleeping. She made the idea, I'm fading. Yeah, me do, yeah, me do, hey. One shot that I took and I'm sweating. Shut me, shut up, I'm too simple. I'm too clean, I'm too nice, but it's too joke. Why say you never do me ba No go play me like Drogba. Me won't change me shoe yeah. Oh, I really like the way you make I feel like that. See, I really wanna hug ya. Yeah. Really you buy and make them go back? Good split, spend past instant. You sweet past woman. Try fit make a person go mad. The Cali never make person go mad. My baby took a pill, wish she, wish she, wish For the club, while you hold her there? Sure they trust me with a whole lot. Can't post for my coda. Memories don't die, but we order. Yeah. Mentally psycho, money overload. Ego and shy, cause I'm the youngest in charge. Mentally oh. As I come where I enter the place, then they power for me. I defeat them, they try, but yo, what they for me? My self-esteem, honestly, it's on like a thousand degrees. I still want they mint it, sure you don't really want it with me. Everybody bad, baby, and don't know why they catch feelings. Money they have accordingly, can't drop my facility, yo. Everybody bad, baby. catch feelings. Don't know why i they catch feelings. Yeah. Don't know why i they catch feelings. Mentally fendo, money overload. Give me the people and shy yo, cause I'm the youngest in charge yo. Oh.